ntị ekene m unu daalụnụ taa achọrọ m ịkọrọ unu maka ofu nwaanyị di edute na mba amerịka ya bụ fa ebigo ihe ka afọ abụọ kịta mana fa nọ na esemokwu kịta esemokwu ahụ akaligo nwunye esizi na ọ agbapụ di esi ọgbapụ ọkụgbu onye n'aka na ọ ga-anọ ka fanụbanya bụ di na nwunye na ọ kpọtara ya wee akata akatamkpo ego na ọma mmekwe ka ego a na n'iyi na o mekete gbapụ ebe ọbụla ọ fụrụ ya ọnwụ ya nwunye e wee kpọọ ya si ya biko na esemokwu a kaligonu na anyị ga-anwụzi na anyị na-abụ kedu ihe ọ bụzi nwunye e si na ọkwa ihe a ga-eme otinye nsi na nri onye ọbụla anwụsisi ya ọka mma ọna ka mma na ọka akwa mma igbusisi mmadụ na ọnọdụ a adịgo njọ o wee kpọọ dị esi ya biko nye anyị ya ohere na ọ chọọ ịkwapụ n'okpomọkụ nke a kaligie na m kama ya ka ọ kwụba ya ụgwọ ahụ o ji kpọta ya maka a sị na o ji ihe dị ka 7 naira 7 milion wee kpọta ya bụ nwanyị. nwaanyị ahụ si ya o nwere ego ahụ kịta mana o kwe nkwa na ọ ga na-akwụ obele obele ganye ọkwụcha ụgwọ ahụ ma di ya jụrụ ajụ si ya na ọ ga-abịa ka fabibe ma ọ bụ ya naghachi azụ o nyelie ọpshọn na abụ ya bịa ka fabibe ma ọ bụ ya naghachi azụ anyị na-ajụ si kedu nke ka mma ka eme nwunye nyere ofu ọpshọn si na ọ ga-agbapụ mana ọ ga-akwụba ụgwọ ahụ obele obele kwụchaa anya ọma mgba ọsọ ọ ya akwụchi ya ka ọ gbachie ego ya andị ọ mụtagokwe nwa na abụ kịta di ya esi mba na nyanwa naghachi azụ ma ọ bụ ọbịa kafanụba di na nwunye ahụ ọ gbapụ ọnwụ ya ebe ọbụla ọ fụli ọnwụ ya em o wee bụrụ ka o si gbatakwuru ndị be anyị kedu nke ka mma ka eme nwaanyị agbala ọsọ bịa na-akọrọ m na-asị biko si gbaa mụ tipụkwe mkpu nekwa ihe na-achọ mme ọnụ ọ bụ na okpomọkụ karịa anya kama ọ ga-atụbu nwụrụ na ọ ya agbapụkwa andị onwe ihe melie nekwa ihe nwoke ahụ kwuru nye ihe nwoke a bụ di ekwu ya abụọ ka mma na fakpelu udo kata ma ime mkpasa ma ọ bụ igbu mmadụ ọ dịrọ mma igbu mmadụ ọ dị mma ka ekpee udo ndị be anyị kedu ihe unu fụ gwafa ọnya kwalụ na be ụlọ chaalụ nwoke a ka ọnya gbapụ nwoke ahụ ji di ya ọnwụ ya ka a ga-ayọ nwoke ya kweta ka akwụbụ ya ụgwọ obele obele akwụcha anyị ụgwọ ọ ga-agbachikwa ụgwọ ya o kwere anyị ghọta na ọ dịrị obi mma na ọ kpọta mmadụ mmadụ na-achọ ịgbapụ na o nwee ka ọ dị ọ na-agbawa obi mana nwaanyị ekpego udo si na ọ ga-akwụ ụgwọ ahụ mana ọ ga-enye ya oge ọgwụ ego na ọ ga na-akwụ kwa ọnwa o jee ọlụ ọ na-akwụ na-akwụ ganye na ọkwụcha anya ka o were ndụ ya mele ihe ya biko mana ọ jụrụ ajụ ọ si nọọ nke okwu ga-eme na ọ ga-anaba a na ndị Igbo ma ọ bụ na ọ bịafe anụba di na nwaanyị ma ọ masịrị ya ma ọ masịrị ya na ọ bụ ihe o kwuru na ọ bụ ya ga na-eme anyị na-asị ọ dị mma kedu nke ka mma ihe nwaanyị mere ọ jọrọ njọ ka nke nwoke ma jọrọ njọ kedu ka esi ga-eme wee kwa anya bụ agadi nwaanyị ukwu ụwa maka na ọ gbatago na agbata ọnwụ na ndụ a sị na mmadụ ka mmadụ ka ego ndụ ka onye dị ndụ ga-akpata ego nwaanyị si na o nwere ka ọrịa ọ naluo na ọ ya ata afụ na obodo ajọka ọlụ adịrọ ọ chọrọ ịna ọ chọrọ ịna obodo ọ chọrọ ịnọ mana ọ chọọzi ịnụ nyabụ di na okpomọkụ karịrị na nyabụ di ọ bụ ihe ọ na-ekwu ọ sikwu na di e, ọ ga eji ọlụ maka na o nwere ọrụ si ndị obodo na-akwụ ya ụgwọ a ndị ọgwagodi esi ka ọ gaba ọ nụọ n'ụlọ ọlụ ka ọ nara ikuku wee natakwa maka mgbe niile gị na mmadụ nọrụ ịma na unu nọkalịa a sị na ngwele nọkalịa n'ubi ọghọla aghụ ya bụ ọ na-adị mma nọkata n'ụsa ije ọlụ bata ịdịkwa fresh n'anya onye ọ bụ gịnị ama mgbe niile ya na ya nọ ọ na ịma gị na-afụchatacha nju ya niile ma ịma gị ọṅụọ mmiri ọtara aka ome nke ọbụla a na-enyo ebe niile ọ na-aka mma nọkata enye ohere abịakọtakwa ọnụ ọdị ụtọ nwaanyị sikwu ka o jebe ọlụ di esi mba na ọma nje ọlụ kedu nke a ga-eme nwaanyị ewetago ọpshọn na abọ ịtọ di ejucha ajụ ọ si na ọpshọn nke ka a ga-efolu ọdawaiz ọdawa ito ofe ya bụ ndị be anyị biko gbaa na alụ gbaa na alụ o ka ọ ga-adị ọ bụrụ na o kwere omume anyị ga-ewetakwa pikchọ fe ebe a wetakwa afafe ebe a maka o nwee ihe meenu ka amalụ na nnekwe mana nwoke be anyị ana m ayọkwa gị na-asị gị majuo jụọ inwekwa ike isi anya gaba ọlụ n'uche nke m gwa ya gaba ọlụ ịghọtago ọbịa ịchọ ka gị na ya bili ya gaba ọlụ ọbụgodị ọlụ 4 hours ma ọ bụ 3 hours ọ ga wee natakwa mana anọ n'ụlọ 24 hours gị na ya na na-afụ onwe unu agba egbe anya ifuru na unu ga-aghọ nwunye edi ọkwụ ya ka m furu ka m kwuo ndị be anyị unu ga-ekwunu nke unu maka onwe ike uche onye adị ya njọ uche m ka m unu ga-ekwu uche unu nke ga-aka mma ka eme ka ọ wee dị mma maka na eme ngwa ngwa emeghala ọdachi ndewonu ka emesịa